ụlọ nche a na-amụ amụ nke Septemba 2023 isiokwu a na-amụ amụ nke iri atọ na asaa a ga amụ isiokwu a n'izu malitere na Nọvemba 6 ruo 12 tụkwasị Jehova obi ka Samson amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ọkaka onye nwe anyị Jehova biko cheta m nye m ike ndị ikpe isi na isi amaokwu nke iri abụọ na asatọ abụ nke iri atọ nna m Chineke m na enyi m ihe isiokwu a na-ekwu ọtụtụ ndị ma gbasara Samson akọrọ akụkọ ya na Baịbụl ma ndị na-amaghị dị Baịbụl nke ọma ejirila akụkọ ya mee fim dị iche iche gụọkwa egwu dị iche iche ma akụkọ Samson abụghị naanị akụkọ na-atọ ụtọ e nwere ọtụtụ ihe anyị nwere ike ịmụta n'aka nwoke a nwere nnukwu okwukwe paragrafụ nke mbụ na nke abụọ ajụjụ Gịnị mere o ji dị mma ka anyị mụọ akụkọ Samson? Gịnị na-agbata gị n'obi ma ị nụ aha ahụ bụ Samson? O nwere ike ịbụ na ị na-echeta nwoke siri ezigbo ike. Ọ bụ eziokwu. Mana e nwere mgbe Samsin kpebiri ihe na-adịghị mma ya kpatara ya nnukwu nsogbu. Ma Jehova lekwasịrị anya n'ihe ọma niile Samsin mere. Ọ bụkwa ihe o mere ka e dee na Baịbụl ka o nwee ike baara anyị uru. jehova ji samson mee ọtụtụ ihe dị ịtụnanya iji nyere ndị ya bụ ndị Izrel aka mgbe ọtụtụ narị afọ gara samson nwụchara jehova ji mmụọ nsọ mee ka pọl onye ozi dee aha samson mgbe ọ na-ede ndị nwere ezigbo okwukwe ihe samson mere nwere ike ịgba anyị ume ọ tụkwasịrị jehova obi ma mgbe ihe siri ya ike n'isiokwu a anyị ga-ekwu gbasara ihe anyị nwere ike ịmụta n'aka samson nakwa otu ihe o mere nwere ike isi gbaa anyị ume Samson tụkwasịrị Jehova obi paragrafụ nke atọ ajụjụ olee ọrụ Chineke nyere Samson mgbe a mụrụ Samson ndị Filistia na-achị ndị Izrel na-emegbukwa ha ndị Izrel tara ezigbo ahụhụ n'ihi otu ndị Filistia si emekpọ ha ọnụ Jehova họrọ Samson ka ọ malite ịzọpụta ndị Izrel n'aka ndị Filistia ndị ikpe isi iri na atọ okwu nke ise ma ọrụ a siri ezigbo ike Samson kwesịrị ịtụkwasị Jehova obi iji rụọ ọrụ o nyere ya paragraf nke anọ ajụjụ olee otu Jehova si napụta Samson n'aka ndị Filistia ka anyị legodo ihe gosiri otu Samson si tụkwasị Jehova obi na ọ ga-enyere ya aka ma kwado ya n'otu oge ndị agha ndị Filistia bịara ijide Samson na Lehi o nwere ike ịbụ na Lehi dị na Juda ndị Juda tụrụ ezigbo egwu n'ihi ya ha kpebiri ịkpọrọ samson kpọnye ndị iro ya ndị obodo samson ji ụda ọhụrụ abụọ kee samson ma kpọpụta ya kpọnye ya ndị filistia ma mmụọ jehova mere ka ọ dị ike mee ka ụda ahụ eji kee ya dọbisia ọ hụziri ọkpụkpa agba oke jaki nke na-akpọbeghị nkụ were ya kụgbuo otu puku ụmụ nwoke ndị filistia ndị ikpe isi iri na ise amaokwu nkiri na anọ iri na isii sịrị mgbe o rutere lihai ndị Filistia tiri mkpu ọṅụ mgbe ha hụrụ ya mmụọ Jehova wee mee ka ọ dị ike ụdọ ndị ahụ ekere ya n'aka dị ka eriri akwa lili na aṅara n'ọkụ agba ekere ya n'aka wee dapụsịa ọ hụrụ ọkpụkpọ agba oke jaki nke na-akpọbeghị nkụ ọ machiri aka were ya kụgbuo otu puku ụmụ nwoke Samson wee sị eji m ọkpụkpọ agba jaki gbuo ha ha tọgbọrọ n'ikpo n'ikpo eji m ọkpụkpọ agba jaki kụgbuo otu puku ụmụ nwoke paragrafụ nke ise ajụjụ olee otu Samson si gosi na ọ tụkwasịrị Jehova obi gịnị mere Samson ji were ọkpa agbajakị ihe ahụ abụta ụdịghị ihe eji alụ agha ma o doro anya na Samson mana ọ bụghị ngwa agha o ji lụso ndị Filistia agha ga-enyere ya aka imeri kama ọ bụ ma Jehova nyere ya aka n'eziokwu nwoke a na-erubere Jehova isi ji ihe ruru ya aka mee uche Jehova o doro anya na ihe mere samson ji merie ndị filistia bụ na ọ tụkwasịrị jehova obi foto eji kọwaa paragraf nke anọ na nke ise ebe samson na-ewere ọkpụkpọ agbajakị ka ndị agha filistia na-erute ya nso ihe dere na foto ahụ sịrị samson tụkwasịrị jehova obi ọ dịkwa njikere ịgbanwe ihe ụfọdụ ka o nwee ike jiri ike ya niile fee chineke o ji ihe ruru ya aka mee uche chineke paragrafụ nke isii ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụta n'aka Samson ma anyị na-arụ ọrụ ndị e nyere anyị n'ọgbakọ Jehova nwekwara ike inye anyị ike anyị ga-eji mee ihe ọ bụla ọ gwara anyị ka anyị mee ọ bụrụgodị na o yi ihe na-agaghị ekwe omume otu Jehova nwere ike isi eme ya nwere ike ịtụ anyị n'anya obi sie gị ike na Jehova ga-enyere gị aka ime uche ya otu ahụ o nyere Samson ma ọ bụrụ ha na na ịtụkwasị ya obi na ọ ga-enyere gị aka paragrafụ nke asaa ajụjụ olee ihe atụ gosiri na anyị kwesịrị ịrịọ Jehova ka ọ na-eduzi anyị ọtụtụ ụmụnna anyị ndị nwoke na ndị nwanyị ndị na-eso arụ ụlọ ndị a na-arụ na nzukọ Jehova egosila na ha tụkwasịrị Jehova obi n'oge gara aga ọ bụ ụmụnna anyị na-eso ọtụtụ ụlọ nzukọ Alaeze na ụlọ ndị ọzọ a na-arụ na nzukọ Jehova rụọkwa ha maka oge na-aga nzukọ Jehova gbanwere ihe n'ihi na ọtụtụ ndị na-abata n'ọgbakọ ụmụnna ndị na-eduzi nzukọ Jehova kpere ekpere ka Jehova duzie ha ha gbalịkwara isi n'ụzọ ọhụrụ eme ya dịka ihe atụ ha malitere ịzụ ụlọ ndị a rụrụ arụ na ịrụzigharị ha otu nwanna aha ya bụ Robert esorola rụọ ọtụtụ ụlọ ndị a na-arụ na nzukọ Jehova n'ebe niile n'ụwa n'afọ ndị na-adịbeghị anya ọ sịrị na mbụ ọ dịghịrị ụfọdụ ụmụnna mfe ịnabata ụzọ ọhụrụ a ọ sịkwara ọ dị ezigbo iche n'ihe anyị na-eme kemgbe ọtụtụ afọ ma ụmụnna dị njikere ịnabata mgbanwe ndị ahụ udokwara anya na Jehova gọziri mgbanwe ndị ahụ ihe a bụ otu ihe atụ gosiri otu Jehova si eduzi ndị ya ime uche ya anyị niile kwesịrị ị na-eme anyị nọtụ anyị ajụ onwe anyị sị na-achọ ka Jehova duzie m dịkwa njikere ịgbanwe ihe ụfọdụ ka m nwee ike ị na-efe ya otu kacha mma Samson ji ihe Jehova nyere ya mee ihe bara uru paragrafụ nke asatọ ajụjụ n'otu oge ezigbo mmiri malitere ịgọ Samson gịnị ka o mere o nwere ike ịbụ na ịgụọla ihe ndị ọzọ dị ịtụnanya Samson mere o gburu ọdụm mechakwa gbuo ndị Filistia iri atọ na Ashkelon na-enweghị onye nyere ya aka Samson mana ọ gaghị emeli ụdị ihe ahụ ma ọ bụrụ na Jehova enyereghị ya aka ihe gosiri na ihe a bụ eziokwu bụ ihe o mere n'otu oge ezigbo mmiri nọ na-agụ ya mgbe o gbuchara otu puku ndị Filistia gịnị ka o mere kama ịtụkwasị onwe ya obi chọwa otu ọ ga-esi nweta mmiri ọ ga-aṅụ ọ rịọrọ Jehova ka o nyere ya aka paragrafụ nke itoolu ajụjụ gịnị ka Jehova mere mgbe Samson kpere ekpere rịọ ya ka o nyere ya aka Jehova zara ekpere Samson rụọ ọrụ ebube mee ka o nweta mmiri mgbe samson nwechara mmiri ahụ ike ya lọghachiri ya enweta onwe ya ndị ikpe isiri na ise amaokwu nke iri na itoolu sịrị chineke wee gbapụ otu olulu nke dị n'ala Lehi mmiri wee si na ya gbapụta mgbe ọ ṅụrụ mmiri ahụ ike ya lọghachiri ya enweta onwe ya ọ bụ ya mere o ji kpee ebe ahụ Enhakore ebe ahụ dị n'ala Lehi ruo taa ọ ga-abụ na iyi ọhụrụ a ka dị mgbe ọtụtụ afọ gachara ya bụ mgbe samuel onye amụma si n'ike mmụọ nsọ dị akwụkwọ ndị ikpe ọ ga-abụ na ndị Izrel hụ iyi a ha na-echeta na Jehova ga-enyere ndị ji obi ha niile na-efe ya aka mgbe ihe siri ha ike ma ọ bụrụ na ha atụkwasị ya obi paragrafụ nke iri ajụjụ gịnị ka anyị kwesịrị ime ka Jehova nyere anyị aka anyị nwa kwesịkwara ịtụkwasị Jehova obi ka o nyere anyị aka n'agbanyeghị nka ndị anyị nwere ma ọ bụkwa n'ihe ndị anyị rụrụ n'ozi ya anyị kwesịrị ịdị umeala n'obi ma kweta na naanị ihe ga-enyere anyị aka ịrụ ihe Jehova chọrọ ka anyị rụọ bụ ma anyị tụkwasị ya obi otu ahụ Samson si nweta ike mgbe ọ ṅụchara mmiri Jehova nyere ya anyịnwa ga-enwetakwa ike anyị ga-eji na-efe Jehova ma ọ bụrụ na anyị ejiri ihe niile Jehova na-ewepụtara anyị na-eme ka okwukwe anyị sie ike foto eji kọwaa paragrafụ nke iri ebe samson ji aka na-akwọrọ mmiri n'iyi obere foto ndị dị n'ime nke mbụ ihe omume tv ndị ama jehova nke abụọ baịbụl na akwụkwọ dị iche iche eji amụ baịbụl nke atọ ebe ụmụnna na-abanye n'ụlọ nzukọ alaeze ihe dere na foto ahụ sịrị samson dịkwara ike mgbe ọ ṅụrụ mmiri jehova nyere ya dịka samson anyị kwesịrị ịnabata aka Jehova na-enyere anyị ka anyị nwee ike iji ubi anyị niile na-efe ya paragrafụ nke iri na otu ajụjụ olee otu anyị nwere ike isi tụkwasị Jehova obi na ọ ga-enyere anyị aka mee ihe atụ chegodi banyere otu nwanna aha ya bụ Alexei bụ onye Rọshia a na-akpagbu ya mkpagbu kpụ ọkụ n'ọnụ gịnị nyere ya aka ị na-erubere Jehova isi n'oge a ihe siri ya ezigbo ike ya na nwunye ya na-amụchi Baịbụl anya na-emekwa ihe ndị ọzọ gbasara ofufe Chineke ọ sịrị m na-agbalị na-amụ ihe n'onwe m na-agụkwa Baịbụl kwa ụbọchị n'ụtụtụ ọ bụla mụ na nwunye m na-agụkọ ihe mmụta dịrị ụbọchị ọnụ na-ekpekọkwa ekpere ọnụ gịnị ka ihe a na-akụziri anyị anyị kwesịrị ịtụkwasị Jehova obi kama ịtụkwasị onwe anyị obi olee otu anyị ga-esi mee ya ọ bụ ị na-eme ihe ndị ga-eme ka okwukwe anyị na-esikwa ike ihe ndị dị ka ị na-amụchi ihe anya na ị na-eme ihe ndị ọzọ gbasara ofufe Jehova Jehova ga-agọzikwa mbọ niile anyị na-agba ife ya o mere ka Samson dị ike ọ ga-emelikwa ka anyị nwa dị ike Samson akwụsịghị ime uche Jehova Paragraf nke iri na abụọ ajụjụ olee ihe mere adịm na mma Samson na Delilah ji dị iche na nke ya na ụmụ nwaanyị Filistia Samson ezughị oke otu anyị nwa na-ezughị n'ihi ya o mere ihe na-adịghị mma mgbe ụfọdụ otu n'ime ha kpatara ya ezigbo nsogbu mgbe Samson bụrụla onye ikpe ruo oge ụfọdụ ọ hụrụ otu nwaanyị bi na ndagwurugwu Sorek n'anya aha nwaanyị ahụ bụ Delilah ndị ikpe isi na isi amaokwu nke anọ tupu mgbe ahụ Samson ekwela otu nwaanyị Filistia nkwa na ọ ga-alụ ya ma nke ahụ si n'aka Jehova n'ihi na ọ na-achọ ohere ọ ga-eji mee ndị Filistia ihe mgbe emechara Samson biri n'ụlọ otu onye akwụna na Gaza bụ otu obodo ndị Filistia n'oge ahụ Chineke nyere Samson ike ya eburu ibu ọnụ ụzọ ámá obodo ahụ nke mere ka obodo ahụ gharazi isi ike ma o yiri ka delila ọ bụ onye Izrel n'ihi ya adịnna mma ya na Samson abụghị iji nweta ohere lụso ndị Filistia ọgụ paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka Dilaịla mere Samson Dilaịla natara ndị Filistia nnukwu ego iji resi ha Samson ọ ga-abụ na Samson hụrụ Dilaịla n'anya nke ukwuu nke mere na ọ chọpụtaghị ihe Dilaịla chọrọ ime ya Dilaịla nyere Samson nsogbu ọtụtụ ugboro ka ọ gwa ya ebe ike ya si n'ikpeazụ ọ gwara ya ọ dị mwute na samson kwere ka nwaanyị ahụ tinye ya na nsogbu nke mere ka ọ gharazi ịdị ike meekwa ka ya na jehova gharazi ịdị na mma ruo oge ụfọdụ paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị mere samson n'ihi na ọ tụkwasịrị obi ọtụtụ ihe ọjọọ mere samson n'ihi na ọ tụkwasịrị Delaịla obi kama ịtụkwasị jehova obi ndị filistia jidere samson ghụpụ ya anya ha tụrụ ya mkpọrọ na Gaza bụ ebe ahụ o gburu ọtụtụ n'ime ha n'oge gara aga ha mekwara ka ọ bụrụ ohu na-egwere ha ọka ndị Filistia mechakwara kpụpụta ya ebe ha gbakọrọ ka ha menye ya ihere ebe ha na-eme ememme ha chụrụ arụsị ha bụ Degọn nnukwu àjà ka a ga-asị na ọ bụ ya mere ka ha jide Samson ha kpụpụtara Samson n'ụlọ mkpọrọ ka ọ bịa ebe ahụ ka ha jiri ya metụ ihe ọchị ndị ikpe isi iri na isii amaokwu nke iri abụọ na otu ruo na nke iri abụọ na ise paragrafụ nke iri na ise ajụjụ olee otu Samson si gosi na o bidokwala ịtụkwasị Jehova obi Samson mere ihe dị oke njọ ma ọ kwụsịghị ife Jehova ọ chọtara ohere ọ ga-eji rụọ ọrụ Jehova chọrọ ka ọ rọọ ya bụ ibibi ndị Filistia ndị ikpe isi iri na ise amaokwu nke iri abụọ na asatọ ruo iri atọ sịrị Samson wee rịọ Jehova sị onye onye anyị jehova biko cheta m biko chineke nye m ike naanị otu ugboro a ka m bụ bọ n'isi ndị filistia maka otu n'ime anya m abụọ samson wee jidesie aka ike n'ogide abụọ ahụ dị n'etiti ụlọ ahụ bụ ndị ji ụlọ ahụ gbadosie ụkwụ ike n'ala ma were aka nri ya jide otu ogidi were aka ekpe ya jide nke ọzọ samson tiri mkpu ka m soro ndị filistia nwụọ o wee jiri ike ya niile kwa ogidi ndị ahụ aka ụlọ ahụ dagidere ndị isi ahụ na ndị niile nọ n'ime ya ndị o gburu mgbe ọ na-anwụ wee karịa ndị o gburu mgbe ọ nọ ndụ Samson rịọrọ Jehova sị ka m ọ bụ n'isi ndị Filistia ezi Chineke zara ekpere ya ma rụọ ọrụ ebube mee ka ọ dịkwa ike ọzọ ihe ahụ mere ka Samson gbuo ọtụtụ ndị Filistia n'oge ahụ karịa otu o gbuturula ihe sere n'ihe ụlọ nche a ebe samson ji ike ya niile na-akwa ogide abụọ dị n'ụlọ aka ụlọ ahụ a na-ada ihe edere na foto ahụ sịrị Jehova nyere samson ike ya eme ihe ọ gwara ya mee ma merie ndị Filistia paragrafụ nke iri na isii ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụta n'ihe samson mejọrọ ọ bụ eziokwu na e nwere ihe ụfọdụ na-adịghị mma mere samson n'ihi ihe o mejọrọ ọ kwụsịghị ịgbalị ime uche Jehova ọ bụrụgodị na anyị emeji ihe ada anyị aka na ntị ma ọ bụ kwụsị anyị ọrụ ụfọdụ anyị na-arụ anyị ekwesịghị ịkwụsị ife Jehova cheta na Jehova dị njikere ịgbaghara anyị n'agbanyeghị ihe anyị mejọrọ anyị ka nwere ike ịbara Jehova uru otu ahụ Samson mere paragrafụ nke iri na asaa na iri na asatọ ajụjụ gịnị mere akụkọ nwanna Michael ji gbaa gị ume legodi akụkọ otu nwanna na-eto eto aha ya bụ Michael ọ nọ na-agba ezigbo mbọ n'ozi Jehova ọ bụ ohu na-eje ozi n'ọsọ ụzọ oge niile ma ọ dị mwute na o nwere ihe o mejọrọ nke mere ka a napụ ya ọrụ ndị ahụ ọ na-arụ n'ọgbakọ ọ sịrị tupu ihe ahụ eme m na-eme nnọọ nke ọma n'ofufe Jehova mana mberede ọ bịaziri dị m ka o nweghị ihe ọ bụla m ga-emeli n'ozi Jehova o nwebeghị mgbe m chere na Jehova ga-ahapụ m ma ọ na-abụ m nọtụ ma na-eche ma mụ na ya anyị ka ga-adị na mma otu ahụ anyị dịbu nakwa ma m ka ga-enwe ike ịrụrụ ya ihe ndị ahụ m na-arụburu ya n'ọgbakọ ọ dị ezigbo mma na Michael akwụsịghị ife Jehova ọ sịrị m gbasiri mbọ ike ka mụ na Jehova dịwakwa na mma otu m si mee ya bụ ị na-ekpechi ekpere anya ị na-amụ ihe na ị na-atụgharị uche n'ihe m na-amụ Michael mechakwara mewe nke ọma n'ọgbakọ ugbu a ọ bụ okenye na ọsụ ụzọ oge niile ọ sịrị ụmụnna nọ n'ọgbakọ karịchaa ndị okenye gbara m ume kwadokwa m o mere ka m mata na Jehova ka hụrụ m n'anya ejewekwala m ozi n'ọgbakọ ma nwee akọ n'uche dị ọcha ihe a mere m akụzierela m na Jehova ga-agbaghara onye ọbụla ji obi ya niile chegharịa ka obi sie anyị ike na Jehova ga-eji anyị na-arụ ọrụ gọziekwa anyị ọ bụrụgodị na anyị mejọrọ ihe n'oge gara aga ma ọ bụrụ ha na na anyị na-agbasi mbọ ike ịgbanwe na-atụkwasịkwa ya obi foto ndị eji kọwaa paragrafụ nke iri na asaa na iri na asatọ nke mbụ ebe otu nwanne ihe na-ewute na ọdụ baịbụl emepere emepe adịrị ya n'akụkụ nke abụọ ebe nwanne ahụ na-agwa ndị okenye abụọ okwu nke atọ ebe ọ na-echebara ihe ọ na-agụ na tabletị ya echiche nke anọ ebe ọ na-ege ntị nke ọma n'ọmụmụ ihe nke ise ebe ọ na-ekwu okwu n'ọmụmụ ihe ihe edere na foto ahụ sịrị ọ ga-abụ na ihe ọjọọ Samson mere wutere ya nke ukwuu ma ọ kwụsịghị ife Jehova anyị wee kwesịghịkwa ịkwụsị ife Jehova paragrafụ nke iri na itoolu ajụjụ olee otu akụkọ Samson si mee ka ị dị ike n'isiokwu a anyị ekwuola ihe ole na ole magburu onwe ha mere na ndụ Samsin o zughị oke ma ọ kwụsịghị ịgba mbọ ife Jehova ma mgbe ọ gwachara Delaịla ihe ọ na-ekwesịghị ịgwa ya Jehova akwụsịghịkwa iji ya arụ ọrụ Chineke mechakwara jiri Samson rụọ nnukwu ihe Jehova ka na-ele ya anya ka onye nwere ezigbo okwukwe o mere ka etinye aha ya na ndị nwere okwukwe n'akwụkwọ ndị Hibru isi iri na otu ọ na-eme anyị ezigbo obi ụtọ ịmata na anyị na-efe nna anyị nke eluigwe hụrụ anyị n'anya onye ọ na-agụsikwa agụ ike ime ka anyị dị ike karịchaa n'oge anyị na-adịghị ike n'ihi ya ka anyị rịọ Jehova ihe ahụ Samson rịọrọ ya ọ sịrị cheta m biko Chineke nye m ike ndị ikpe isi iri na isii amaokwu iri abụọ na asatọ gịnị ka ị ga-aza olee otu ị ga-esi tụkwasị Jehova obi otu ahụ Samson mere olee otu Jehova si nye Samson ike o ji merie ndị Filistia gịnị ka anyị nwere ike ịmụta n'ihe Samson mere mgbe o mechara ihe na-adịghị mma abụ nke atọ ibi ike anyị olileanya anyị na obi ike anyị isiokwu agwụla